AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye Igbo Chineke hụrụ n'anya ana m anabata anyị niile ọzọkwa n'ụbọchị taa n'ihe omume anyị banyere ahụike n'ezie ana m ekele onye nwe anyị onye mere ka ndụ fọdụrụ anyị na ala ndị dị ndụ n'ụbọchị taa na-arịọkwa ka anyị na-aga n'ihu n'ihe mmụta na onye nwe anyị ga-enye anyị akọ na uche zuru oke anyị ga-eji ghọta n'ozuzu oke ihe bụ ihe Chineke na-agwa anyị maka ahụike anyị ka ị na-ege ntị arịọ nke ọgọzie gị ma mee gị mma n'aha kraịst bụ onye nwe anyị amen n'ụbọchị nke taa ezi onye igbo na-ege ntị ị ga-ekwenyere m sị na ihe ọ bụla chineke kere eke na ọ ebumnobi chineke ji kee ya ụfọdụ mgbe anyị na-emejọ ihe na ọtụtụ ihe ha anyị na-eme n'ihi amaghị ama anyị ma ọ bụkwanụ nleghara anya otu ihe anyị na-aghaghị ịrịba ma bụ na ọtụtụ ihe ha anyị na-eri n'ụbọchị taa Chineke emeghị ha ka anyị rie ha erie kama onwere nwere ebumnobi o ji mee ha otu n'ime ha bụ ihe a na-akpọ ose ose bụ otu ihe Chineke kere mana abịa n'ala Igbo anyị anyị na-eji ya esi nri mana ọ bụchaghị ihe ziri ezi iji ose esi nri n'ihi ọ na-akpali ọtụtụ ihe n'ahụ anyị nke na-ekwesịghị ka anyị were ya mere ihe oriri anyị kwesịrị iwepụta aka anyị na ya ugbu a anyị na-anụ okwu a ọzọ bụ ihe a na-akpọ jinja anyị kwesịkwara iwelata aka anyị na ya na ihe ndị ọzọ ha yiri ihe ndị a nke na-akpatara anyị ahụ ọjọọ anyị kwesịkwara iwezụga aka anyị na mmanya na-aba n'anya mmanya na-aba n'anya n'ụdị ọbụla anyị kwesịrị iwezụga aka anyị na ya n'ihi nchọpụta na-egosi na ọ dịghị ezi ihe ọ bụla anyị nwere ike inweta site n'iji mmanya na-aba n'anya eme ihe na ụdị ọbụla anyị kwesịrị iwezuga ya ihe ọzọkwa bụ ụfọdụ ihe ha anyị hụtara na omenala anyị si na ọ dị mkpa ka anyị were ha na-eme ihe ihe dị ka ọjị a na-ama akụzi taa sị na ọjị adịghị mma ma ọ bụ na anyị ekwesịghị iji ya eme ihe kama anyị kwesịrị ime nchọpụta mara sị ihe a na-akpọ ọjị ọ dị ihe ọ na-eme n'ahụike anyị ọ bụrụ na ọ dị anyị kwesịkwara ị na-aga n'ihu were ya na-eme ihe otu anyị si were ya na-eme taa n'ihi achọpụtara m na ọjị nwere otu ihe nọ n'ime ya nke na-emetụta ụbụrụ isi mmadụ nke bụ na anyị kwesịrị ilegharị anya otu anyị si were ọjị na-eme ihe otu ihe m chọrọ ka ịrịba ama bụ ọ bụrụ na gị ewere ọjị mee ihe taa n'ụbọchị ahụ ị tara ọjị lee anya nke ọma otu i si arahụ ụra n'abalị ọ na egbohie gị rahụ ụra ọ bụrụ na ọ na-egbogha gị rahụ ụra ihe ọ pụtara bụ na ọ dị ihe dị n'ime ya nke merenụ na ịrahụ ụra nke kwesịrị ka anyị chegharịa uche banyere ya ọ bụ ezie na ndị Igbo anyị na-asị na onye wetara ọjị wetara ndụ mana anyị kwesịrị ilegharị okwu anya maka ahụike anyị ka anyị nwee ike nwee ezi ahụike n'ime anyị ihe ọzọkwa m na-achọ ka anyị leba anya otu anyị si were ya na-eme ihe bụ ihe a na-akpọ mmiri ara ehi mmiri ara ehi ma ọ bụ akwa ma ọ bụkwa nnu ọtọ bịrịbịrị dịka anyị mụrụ n'oge gara aga ihe atọ ndị a m kpọpụtara ebe a kwesịrị ka anyị lebagharịa ya anya mmiri ara ehi ihe Chineke ji nye mmiri ara ehi abụchaghị maka ndị okenye kama ọ bụ ihe ụmụaka ka na-eto eto kwesịrị iji na-eme ihe ọ bụcha ndị okenye n'ihi taa n'ihe mmụta nke ahụike ọ na-egosi na anyị bụ ndị okenye ekwesịkwaghị iji ha na-eme ihe gafee ofe otu anyị si na-eme ya taa ma akwa ma nnu ọtọ bịrịbịrị anyị kwesịrị iwelata aka anyị n'ebe ha dị maka ahụike anyị ọzọ bụkwa ihe a na-akpọ bekin soda na bekin pawda a na-eji eme achịcha taa anyị kwesịrị ilebagharịkwa anya n'ihe banyere ahụike ha elee ezi ihe anyị nwere ike nweta na ha nke nwere ike ime ka anyị nwee ezi ahụike ọzọkwa bụ ịra mkpụrụ osisi na-achafeela achafee ma ọ bụkwa nke na-achaghị acha anyị kwesịkwara ilegharị anya otu anyị si were ha na-eme ihe maka ahụike anyị ọzọ bụkwa ị na-ara mkpụrụ osisi na-atakwa akwụkwọ nri n'otu oge ahụ mgbe ha abụọ dịcha ndụ ọ dịchaghị mma ka anyị na-erikọta ha ọnụ n'otu oge n'ihi gịnị ihe mmụta na-egosi na ha abụọ na ọ bụghị otu ihe na-agbari ha n'afọ mmadụ nke bụ na ọ bụrụ na gị ejikọta ha abụọ otu oge tinye n'afọ gị enwela aramahụ enwela nsogbu buru ibu maka ahụike gị anyị kwesịrị ilebagharịkwa ya anya ọdọ bụ nri ha dị oke ọkụ na nri ha jụrụ oke oyi nri ha dị oke ọkụ na-emekpa anyị ahụ ọtụtụ mgbe anyị anaghị enwe ndidi chere mgbe anyị kwesịrị ime ihe anyị na-achọ ka ọ dị anyị ọsịsọ mgbe niile anyị kwesịrị iwelata aka anyị na ndụ ndị dị otu a ọzọ bụkwa ị na-enye oge anyị richara nri tutu anyị erie nri ọzọ dị akwụkwọ nsọ mere ka anyị mara n'akwụkwọ onye mkpokọta bụ Ecclesiastes n'isi iri amaokwu nke iri na asaa ya asị na ala bụ ihe a gọziri agọzi mgbe ndị eze nọ n'ime ya na-eri nri mgbe o kwesịrị ka ha rie ihe n'ihi ịdị anyị ngwa ngwa n'ụbọchị taa ya eme anyị adịghị atụsa ahụ mee ihe o kwesịrị ime onye Igbo na-ege ntị achọrọ m ka ị mara na nchịkọta nke n'ụbọchị taa si na ihe ọ bụla ga-emefere ofe anaghị adị mma nke bụ anyị kwesịrị iri ihe otu o kwesịrị ka anyị rie ya anyị kwesịkwara ị na anyị nọtụ anyị ebute ọnụ dịka m mekwara ka anyị mara n'oge gara aga n'ihi ọ dị mkpa maka ahụike anyị igbo na-ege ntị ọtụtụ mmadụ taa enweela ọrịa anya n'ihi iri nri n'oge na-ekwesịghị n'abalị anyị kwesịrị ileghara ihe ndị anya maka ahụike anyị ka ị na-aga n'ihu na-ege ntị arịọ m ka Chineke anyị onye anyị na-efe gọzie gị ma mee gị mma n'aha Kraịst bụ onye nwe anyị igbo ibe m ka anyị kelee chineke onye nyere anyị ndụ taa ka anyị jaa ya mma na ihe ọma niile nke ọ na-emere anyị anyị ekelela nwanne anyị nwoke John pal onye nyere anyị okwu nke ahụike na-asị ma anyị kpachara anya n'ime ihe niile anyị na-eme gbasara ahụike ekpere anyị bụ ka amara chineke bara ya ụba ya ma na ezinụlọ ya kudo chineke chia n'ime ndụ ya anyị na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ma ọ bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rutena anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria chetakwa na email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com Ma ọ bụkwa asụsụ Igbo. Chikuta tinye asụsụ Igbo AWR asụsụ Igbo. Kọọranụ nwanne gị nwaanyị n'ekwentị na nọmba nke a. O70 6363 7224 O70 7224 637224 Hey! <laughs> ụbọchị taa anyị na-arịọ ka chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ịhụnanya ya bara unu ụba n'aha jizọs ezi enyi m ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ chineke igbo ndị ọma na-ege ntị ohere ọma ọzọ apụta anyị ịnụ okwu nke chineke nke isiokwu ya sị nzọpụta naanị na kraịst nzọpụta naanị na kraịst otu ndị mmadụ na-achọ ụzọ ebe ụzọ na-adịghị ha na-achọ nzọpụta n'ebe nzọpụta adịghị Ma gịnị ka akwụkwọ nsọ mere ka anyị mara? Na Timoti nke mbụ isi mbụ amaokwu nke iri na ise ya si okwu a kwesịrị ntụkwasị obi kwesịkwa ka a nara ya nke ọma na Jizọs Kraịst bịara n'ụwa nwa n'ihi ndị mmehie okwu a kwesịrị ntụkwasị obi kwesịkwa ka a nara ya nke ọma onye kwuru okwu a bụ onye ọka okwu onye jiri ozi ọma chineke kpọrọ ihe onye chineke jiri jere onwe ya ozi otu n'ime ndị kpagburu ndị nke chineke n'oge ochie otu n'ime ndị na-akpagbu ndị nke chineke na-amaghị na ha anaghị eme ihe kwesịrị ha ka ha mee a maara m na ọ dịkwa ụfọdụ ndị na-ege ntị n'oge a n'ọnọdụ ahụ kwa Pọl hụrụ onwe ya ma ebe ọ maghị chineke duziri ya ụzọ zute ya n'ụzọ damaskọs kpụgharịa ya sị ya ị na-eme ihe maghị lekwa ihe ị kwesịrị ime otu n'ime anyị achọọla nzọpụta ebe nzọpụta adịghị maka okwu a na adịghị ntị gị n'oge a were ya kpọrọ ihe pọl si okwu a kwesịrị ntụkwasị obi kwesịkwa ka a nara ya nke ọma n'ụzọ niile ọ bụla gị na jizọs bịara n'ụwa bịa nwụọ n'ihi ndị mmehie nke mụ onwe m bụ onye isi ha ọ bụrụ na pọl nwere ike ịhụta onwe ya na amara chineke ruru ya amara ahụ ruru pọl ga-erukwara gị ma ọ bụrụ na ịzọpụ nzọụkwụ nke okwukwe ọ bụghị naanị nke a na matu isi mbụ amaokwu nke ohu na otu o mere ka anyị mara na a ga-akpọ aha ya jizọs n'ihi na ya onwe ya ga-azọpụta ndị nke ya na mmehie ha niile ọ dị asụsụ bụ nwokwu ntakịrị etinyere nga ga-azọpụta ndị nke ya nke bụ ndị jizọs gaji zọpụta bụ ndị nke ya olee gị ihe mere asụsụ ahụ ji dị oke mkpa ka ọ bata n'uche anyị jọn isi iri mere ka anyị mara atụrụ nke m na-anụ olu m ọ bụghị naanị na ha na-anụ olu m nọdụ ebe ha nọ ha na-anụ olu m na-esokwa m nke bụ ọ bụrụ na ị na-ele anya na ị ga-eso na ndị ahụ bụ ndị nke jizọs ọ bịara ịzọpụta nke mbụ iji ụgwọ ịnụ olu ya nke abụọ iji ụgwọ iso ya mgbe ị kwere na jizọs mgbe ị na-anụ olu ya mgbe ị na-eso ya ike nke mwụgha nke pụrụ iche ike nke nzọpụta pụrụ iche ga-ịbata n'ime gị ọṅụ nke nzọpụta n'ihi na ọ dị ụfọdụ ndị a zọpụtara azọpụta amaghị na azọpụtara ha n'ihi na ha enwebeghị ọṅụ nke nzọpụta aha enwebeghị owuwe anya nke nzọpụta ma okwu chineke na-achọ ime ka mara n'oge a dị oke mkpa na ọṅụ nke nzọpụta adịghị mkpa owuwe anya nke nzọpụta adịghị mkpa mgbe ị nwere ọṅụ nke nzọpụta obi gị ga-ịdị na-aṅụrị ọṅụ oge niile ọbụla gị ị ga-ịdị na-enye chineke otuto oge niile ọbụla gị a sịkwarị na ị na-agabiga ihe mgbu ọṅụ ga-adị gị n'obi akwụkwọ nsọ gara n'ihu mee ka anyị mara na ọ dịghị nzọpụta ọdọ ọ dịghị nzọpụta ọdọ nke e nyere maọbụ aha ọdọ e nyere n'okpuru eluigwe maọbụ n'okpuru ụwa nke e nwere ike iji zọpụta mmadụ ma ọ bụghị naanị nke ahụ bụ jizọs kraịst na ọlụ ndị ozi isi anọ amaokwu nke iri na abụọ ọ bụ ihe o jiri dị mkpa gị ezi onye na-ege ntị na iji ụgwọ ịnabata aha ihe chineke chọrọ n'aka mụ na gị ebughị ibu ọ bụ naanị ịnabata ikwere na ya akwụkwọ nsọ gara n'ihu mee ka anyị mara na timoti nke mbụ isi abụọ amaokwu nke ise ruo na nke asatọ na ọ bụ naanị otu chineke dị ọ bụ naanị otu onye ogbugbo dị n'etiti anyị na chineke onye ahụ bụ jizọs kraịst onye were onwe ya nye n'ihi nsọpụta nke mmadụ ka o wee mee ka ọ pụta ìhè n'oge nke aka ya oru chineke bụ pọl na-eme ka ọ pụta ìhè na onye ogbugbo nke anyị nwere onye ga-ekwuchite ọnụ anyị onye ga-ekpepụta anyị gịnị bụ mkpepụta ahụ jizọs ga-ekpepụta anyị mgbe ekwensu nọ na-ama anyị ikpe na mmehie anyị niile ndị anyị mere n'oge amaghị ihe anyị jizọs asị ekwensu kwuchie ọnụ gị n'ihi na onye na-ama ikpe akwụọla m ụgwọ ya ọ bụghị na a na-ekwu ya ya bụrụ na ọ bụ n'ọnụ ana m achọ ịkpọrọ gị gaa n'akwụkwọ zakaraya n'isi nke atọ ya akwụkwọ nsọ mere ka anyị mara na mgbe ekwensu na-ebo joshua ebubo jizọs baara ekwensu mba si ya na joshua bụ ọlọkọ ọkụ alọpụtara n'ọkụ na ka chizuga uwe ruru unyi na arụ joshua yikwasị ya uwe mmemme okwu chineke wee mezuo n'isi joshua si ya lee ebubigawo mmehie gị ịka bụzi onye ezi omume ga anara jizọs mgbe ị na-ekwere ya ọ bụ otu a ọ dịrị joshua ka ọ ga-edere gị n'ihi na jizọs bụ onye na-ekwuchite ọnụ anyị n'ebe chineke nọ ọ bụghị naanị nke a akwụkwọ nsọ kwukwara ya na akwụkwọ jọn nke mbụ isi nke abụọ ya si ụmụntakịrị m ihe ndị a ka m na-edere unu n'akwụkwọ ka unu wee ghara imehie ma a sịkwanụ na onye ọbụla ga-emehie anyị nwere onye na-ekwuchite ọnụ anyị n'ebe nna anyị nọ olee otu ọ ga-anara ịdị gị ma ọ bụrụ na ị nweghị onye nkwuchite ọnụ gị ị na-akpụkwara uche gị ruo laghachi azụ mgbe ụmụ Izrel Chineke si ha dozie n'onwe unu unu na nna unu gachi ịkparị ụka ka ha na-asị Moses oge ọbụla gị gaa lọ gị gwa anyị Chineke si ọ dị anyị mkpa nnụtụ olu ya ha eruo n'ala ala ugwu Chineke si ha nọọ ịba mgbe ala ọma jijiji maara egbe eluigwe kụwa isrel gbaghachi azụ ha sị Moses gawa ga-elọ anyị ga-enu nwere ike iguzo n'iru chineke n'ọnọdụ ahụ ma ọ bụrụ na ị nweghị jizọs onye gị kwuchite ọnụ gị ma ọ bụrụ na ị nweghị jizọs onye gị ikpepụta gị ma ọ bụrụ na ị nweghị jizọs onye ahụ bụ onye mbụ na onye ikpeazụ onye nwụrụ anwụ ma lee ọ na-adịkwa ndụ ọ bụrụ na ị nweghị jizọs onye ahụ bụ ihe ijuru chineke obi banyere mmehie anyị ana m eche jizọs n'iru gị n'oge a n'ihi na ọ gwụla ya bụ olileanya anyị ọ gwụla ya bụ nzọpụta anyị ọgwụla ya bụ inye aka anyị ka ị na-ama akụ jizọs ka ị na-ekwere okwu a ka ị na-ejikere ịga ije dịka ọchịchọ chineke si dị ana m agwa gị eziokwu onye nwe anyị na-akwadoro gị ala dị mma nke bụ ebe ahụ jizọs gara idoziri anyị mgbe ọ gaje ịbịa ọnwụ anyị ga-esi otu azụ zuo oke n'ala eze ya n'aha jizọs bụ onye nwe anyị amen amen amen nwa chineke na-ege ntị ị ma na onwe onye pụrụ ịzọpụta anyị n'ime ụwa anyị nọ n'ime ya sọsọ kraịst onye nwe anyị ma na-arịọ gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa na-ege ntị n'okwu chineke ka anyị na-amụ akwụkwọ nsọ kwamgbe kwamgbe site na nsụ na-agagharị na-ejegharị na-achọ onye ọ ga-akwada ezi enyi m na-ege ntị gee chineke ntị ọ ga-adịrị anyị mma n'aha jizọs amen anyị ekelela onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye okenye fraịde egwem onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ gbaa gị ume ka ọ nye gị ogologo ndụ na ahụ isi ike n'ime ụwa anyị nọ n'ime ya mara na ị nwere ike irute anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo com awrnigeria at yahoo com maọbụ gị kọrọ anyị na 0706 363 0706 363 7224 ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo.